ifochakpi wọọ ifochakpi wọọ nkịta nyere akpa si agwụ n'ọhịa ọhịa ogwu mara ọkụkọ anaghị epio ya epio o nwere akọ ngakọrọ ga-akọrọ n'ụbọchị taa ọ bụ ihe mere n'obodo ụmụ anụmanụ ụmụ nri bịara dị ebe niile ụmụ anụmanụ ahụ ihe ha na-eri onye ọbụla nọrọ agụụ a na-anyụ ya ịkpapụ n'ahụ ụmụ anụmanụ bịara zukọta ọnụ wee kpebie ihe ha ga-eme ụfọdụ wee sị ka ha malite na-egbu nne ha na-eri ebe ọ bụ na nne ha emeela ochie ha na onwe ha bụ ndị ga-anọ n'ọlọ ndụ nne ha kwụsịrị ịnwụ anwụ n'ihi na ha ka dị ọhụrụ mana nne ha adịla ochie ụmụ anụmanụ niile wee na-ewere nne ha na-egbu na-eri ha niile elichala nne ha mana ọ fọrọ ọsa ọsa ekwere eri nne ya ọsa wee kpọrọ nne ya rugoro n'igwe nne ya n'elu osisi dị n'igwe ebe ahụ kwa na-abụ agụ ụgụ ọsa ọsa wee gakwuru nne ya nne enye ya nri ọsa wee rie ọ bụrụ na ọsa erue ebe nne ya nọ o nwere otu ihe ọ na-ada agụrụ nne ya ngwa ka anyị gụọ ya nne tupu ụdọ nne tupu ụdọ anụ ukwu were nne ya richaa tupu udo anụnta were nne ya richaa tupu ụdọ, ọsa were nne ya dosa tupu ụdọ ụdọ ụdọ tupu ụdọ ọ bụ na nne n'ụdịrị egwu a ihe ọ na-eme bụ ọ tụpụrụ ọsọ ụdọ ọsa rigoro na ụdọ wee rigoro wee ruo n'ebe nne ya nọ n'elu na enye ya nri ọsị wee rie ụmụ anụmanụ bidoro na-akpọnwụ dịka ndị na-anwụ anwụ mana ịhụ ọsa ahụ ya na-ama pokopokopokopokopokopoko ọsa dị mma ile anya mana ọ bịaluo otu mgbe obodo ụmụ anụmanụ mbe bịakwutere ọsa wee rịọ ya si enyi m ọsa kedu ihe mere ahụ ji ama gị otu a biko biko enyi m nyere m aka ebe si eri nri ka m soro gị ka anyị na-eri ọsa wee kpebie ịkpọrọ mbe wee jekwuru nne ya ọsa wee kpọrọ mbe ruo n'ebe nne ya nọ wee gụwara ya egwu ọzọ nne tụbụdọ tụbụdọ nne tụbụ ya na-ekwere m ekwe bi echoing it tụbụdọ nne tụbụdọ tụbụdọ anụ ugwu soro nne ya richaa tụtụ ọsa wetụwere nne ya dosa tụbụdọ ụdọ ụdọ tupu ụdọ this what to be ya ị ga na-ekwere m otu a nọsa wee tụpụ ụdọ ọsa na mbe wee rigoro rigoro rigoro rigoro rigoro rigoro rigoro ruo n'ebe ahụ nọsa wee nye ha nri ha wee richee ahụ wee dị ha mma hmm. mbe wee laa gbakwa ụmụ anụmanụ saa n'obi ha heyi unu makwa na ọsa bụ onye ọjọọ ọsa bụ onye aghụghọ ee anyị bịara gbuche nna anyị rie ọsa were nne ya dowe ofu ebe nne ọsa wee na-enye ya nri ehe anyị ga-anyụrụ ya kpakwụ mbe wee kpọkwa ụmụ anụmanụ mgbe ọ na-asa na anọghị ha wee gawa be nne ọsa mbe wee dowe ọnụ ka nke ọsa wee gụọ nne tupu dọ nne tupu tupu ụdọ anụ ukwu were nne ya richaa tupu ụdọ ọsa were nne ya dosa tupu ụdọ ụdọ ụdọ tupu ụdọ nne ọsa wee tupu ụdọ mbe na ụmụ anụmanụ niile wee rigoro nri ụdọ ka ha rigoro gbuo nne ọsa risa nri a niile ka ha na-aga ha ihe dịka ukere ee eh, elu ala n'elu ọsa wee jiri ọsọ pụta fụ ihe na-eme wee gwara nne ya nna atụpụkwala ụdọ atụpụkwala ụdọ nna atụpụkwala ụdọ atụpụkwala ụdọ anụ ukwu were nne ya richaa atụpụkwala ụdọ anụ nta were nne ya richaa atụpụtala ụdọ ọsa were nne ya dosa atụpụkwala ụdọ ụdọ ụdọ Atụpụkwala ụdọ Hmm. Nne a wee were mma gbubi ụdọ ụmụ anụmanụ niile wee daa pịa kata pịara akata kuricha ọsa wee buru ha niile mee ọnụ mụrịmụrị risaa o wee bụrụ ya ngwa gwagodo anyị ihe mụtara n'akụkọ a so what are the lessons gwa anyị ihe mụtara n'akụkọ a biko don't forget to subscribe to Onukwu TV subscribe de bueno. <laughs>